igbo bụ igbo anyị ekene onye ọbụla anyị na-achọ iji nnukwu ohere a wee nabata oke mmọnwụ agụrụ ji wee dị ebube ee iche oku agụrụ nke mbụ na mbụ ee onye ọ bụ odogwu a na-amala ekwe ee maka na onye a na-ekwu nwere ihe ọ na-eme anyị na-anabata odogwu igbo ji wee dị ebube n'ọzọ na m elutekwe ha awụkwa m nzu ya ka udo dị awụkwa m ya si gị ka udo dị n'ọnya ka njiri bịa ka nkụziere igbo be anyị be gbasara nzu omenala igbo ka anyị na-eme alụ na-eme omenala anyị na-anazi anya ka nkụzi ibe gbasara nzu ọ na ịmụrụ iche okwu na mekene chele ibe obi igbo ngwa na n'anya na agwa bụ ndị mmadụ maka nzu nzu bụ ibe dị ọcha n'ime anị ka anyị si enweta nzu egwu bụ nzu ọpụta ilo narị enwu ọcha e nwere ụdị nzu na abọ anyị nke nịnwa bụ nzu ọcha ịna na-enye anyị bụ na ọ na-acha ọcha ịna na-enye anyị bụ na ọ na-acha ọcha onye bụ nzu ọcha nzu unu nwa bụ nzu anyị ji amụ ike ga-amata ya nzu unu nwa bụ ụzọ anyị na-aka na aka nzu unu nwa bụ ụzọ anyị ji ekpe ekpele nzu unu nwa bụ ụzọ anyị na-eji n'aka onye ọbụla ji nzu bụ onye udo onye ọbụla ji nzu chọrọ ịhụnanya nzu ọcha ka a kpọrọ ya nke nwa bụ nzu ọcha nwanne enyi nke a nke dị nwa bụ nzu ọbala ka anyị na-akpị ya hina anyị bụ na ọ na-acha mme nzu ọbala na be anyị ọnya ka eji esu ọgwụ esu mma ọnya ka eji esu ọgwụ maka ndị ọ na-emeli n'abụọ maka ndị be na-awụkasị na-alụ ọ bụ nzu ọbala ka eji alụ nya bụ ọgwụ lụọ onye ọfụma ọgwụ ọ bụ na eji nzu welụlụ nzu ọbala ka anyị ji alụ ya mgbakasị ntị gị n'ụka o dị ndị na narị akpụ nzu ụzọ enwekwa na oke na nwunye ka nkwu onye mana ndị iri narị akpụ ụzụ na bajezili ikpụ ọnya nke nkedu nwa n'ime anị nke dị nwa bụ nzu ọcha ewee kpụzie anya akpụta ihe etu a asị gị na nke dị nwa bụ oke nzu ọkwa ibugo ka o siri dị nke dị nwa bụ oke nzu asị gị na nke dị bụ nwunye nzu ilu ibe ile ọma asị gị were oke nzu na nwunye nzu enwe dị oke na nwunye nzu bụ ofu mana ọ bụ ndị be anyị jere ịkpụzi anya gbazie anyị oke na nwunye ka anyị nụzi nakwa ele esi eme ihe igbo ka m kwali be anyị ele esi ama nzu na igbo be anyị ọ bụrụ na anyị ma anyị ma anyị ugboro ịnọ igboro ịnọ bụ abịa niile nọ na-abịa ka ọ zụọri ka udo dị amacha anya tinye agali ovu n'ọnya bụ ego agali ovu bụ ego uweri na-esi etu nwede wede nkeba nke na bụkwa gali ofu maka na dọla ka ọ bụ igbo ka anyị chi ghata azụ na omenanị anyị na-anazi ana ka anyị mata na amata mgbọsi bụrụ ugbo dịwu nọ na wopụtụtụtụ dobakwa nzu ọbụrụ ụzọ ọma nzu ọla mmụọ na ikwu mmụọ onye na ya ya eje ọgbakụarụ ọbụna agụ ya ọsịba ka ya maa nzu ka udo wee dị ọgbabịa ka a na-azụ gbabịa oye gbabịa wọkpọ na-abịa nkwọ ka anyị na-achighata azụ na omenanị anyị na-anazi ana nzu bụ ezigbo ibe onye nzu n'aka bụ udo ka o ji bịa onye ji nzu n'aka bụ ibe ka o o ji bịa ibe anyị ji amalụ ụzụ na Igbo ka anyị mata udo ka anyị mata ibe ibe ọ bụ na alụrụ inyi bụ mmiri ka eji asị ya ụzụ n'ala Igbo amaka mma o onye ka afụkwa ka bụ iche okwu agụ na-apụ apụ onwe ya onwe ya na-achụ egwu oke arụsị agọrọ chukwu nke mmụọ na mmadụ na-atụrụ ịkpa aka ụjọ maka ịtarị ndị enugwu ee ekene m onye ọbụla wee na-asị kara ike ọbara anyị ọjị daalụnụ